ndị tesalonaika nke abụọ isi nke atọ nke fọdụrụ ụmụnna anyị na-ekpe n'ekpere banyere anyị ka okwu onye nwe anyị wee gbaa ọsọ ka e wee nyekwa ya otuto otu ọ dịkwa n'etiti unu ka e wee dọpụtakwa anyị n'aka ajọ mmadụ ndị na-emehiekwa n'ihi na ọ bụghị mmadụ niile nwere okwukwe ma onye nwe anyị bụ onye kwesịrị ntụkwasị obi onye ga-eme ka unu guzosie ike chekwaa unu ka unu ghara ịdaba n'aka dị onye ahụ ma anyị atụkwasịwo obi arị unu n'ime onye nwe anyị na unu na-eme ga-emekwa ihe niile anyị na-enye n'iwu ma onye nwe anyị duzie obi unu baa n'ịhụnanya nke Chineke bakwaa na ntachi obi nke Kraịst anyị ma anyị na-enye unu iwu ụmụnna anyị n'aha nke onye nwe anyị Jizọs Kraịst ka unu na-eze nwanna ọbụla na-adịghị agazi ije ọ dịghị ejekwa dịka ozizi ahụ e nyere n'aka ha idebe nke ha natara n'aka anyị n'ihi unu onwe unu matara otu unu na-aghaghị iṅomi anyị n'ihi anyị abụghị ndị na-adịghị agazi ije n'etiti unu anyị erighịkwa nri n'aka onye ọbụla n'efu kama n'idogbu onwe anyị n'ọrụ na ịhụju anya na-alụ ọrụ abalị n'ehihie ka anyị e wee ghara ibogbu onye ọbụla n'ime unu ọ bụghị na anyị enweghị ike ma ọ bụ ka anyị e wee were onwe anyị mere unu ihe atụ ka unu wee ṅomie anyị n'ihi na mgbe anyị nọ n'etiti unu ọ bụkwa nke a ka anyị na-enye unu n'iwu sị ọ bụrụ na onye ọbụla achọghị ịlụ ọrụ ya gharakwa iri ihe n'ihi na anyị nụrụ okwu banyere ụfọdụ ndị na-adịghị agazi ije n'etiti unu ndị na-adịghị alụ ọrụ ọbụla kama ha na-etinye aka n'ọlụ nke na-abụghị nke aka ha ma ndị dị otu a ka anyị na-enye iwu na-arịọkwa arịrịọ n'ime onye nwanyị Jizọs Kraịst ka ha were nwayọọ na arụ ọrụ rikwa nri nke aka ha ma unu onwe unu ụmụnne anyị ike agwụla unu n'obi n'ime ihe ọma ma ọ bụrụ na onye ọbụla aṅaghị ntị okwu anyị ji akwụkwọ ozi a kwu rịba na onye ahụ ama ka unu ghara iso ya mekọọ ihe ka e wee mee ya ihe ihere n'iru unu akwụkwala ya na onye iro kama na-adụnụ ya ọdụ dịka nwanna ma ya onwe ya bụ onye nwe udo nye unu udo mgbe niile n'ụzọ niile ka onye nwe anyị nọnyere unu ekele nke mụ Pọl nke m ji aka m dee nke bụ ihe ịrịba ama n'akwụkwọ ozi niile ọbụla otu a ka m na-ede ka amara nke onye nwe anyị Jizọs Kraịst dịnyere unu niile